Anyị bụ di na nwunye. We are husband and wife. Anyị bụ di na nwunye. We are husband and wife.